akwụkwọ ozi nke pọl ozi degara ndị filipai ndị filipai isi nke mbụ pọl na timoti ndị oru nke kraịst jizọs na-edegara ndị nsọ niile n'ime kraịst jizọs ndị nọ na filipai akwụkwọ ha na ndị na-elekọta unu anya na ndị na-ejere unu ozi amara dịrị unu na udo nke si n'aka chineke bụ nna anyị na onye nwe anyị jizọs kraịst pụta ana m ekele chineke m na ncheta niile m na-echeta unu mgbe niile na arịrịọ niile m na arịrịọ unu niile na-arịọ arịrịọ ahụ n'ime ọṅụ n'ihi nwekọ unu nwekọrọ n'izisa ozi ọma site n'ụbọchị mbụ ruo ugbu a ebe ntụkwasịworo obi m n'otu ihe nke a na onye malitere ịgba esi ọrụ n'ime unu ga-alụzu ya ruo ụbọchị jizọs kraịst dịka o ziri ezi ka m tụkwasị uche m n'ihe a banyere unu niile n'ihi na enwere m unu n'obi m ebe unu niile bụ ndị na-eso m n'inwekọ amara ma n'ime agbụ m ma n'ime ngọpụ nke ozi ọma na ime ka o guzosi ike n'ihi na Chineke bụ onye ama nke m otu agụụ unu niile na-agụsi m ike n'obi ebere nke kraịst jizọs nke a ka m na-ekpekwa ekpere ka ịhụnanya unu wee na-ababigakwa oke karị nke ukwuu n'ime mmazụ na nghọta niile ka unu wee nwaa ihe ha na ibe ha dị iche ka unu wee dị ọcha na obi gharakwa ịsụ ngọngọ ruo ụbọchị nke kraịst ebe unu ga-abụ ndị jupụtaworo na mkpụrụ nke ezi omume nke sitere n'aka jizọs kraịst ka chineke wee wee ebube na otuto ma ana m ezube ka unu mara ụmụnna m na kama ihe ọzọ ọnọdụ m emewo ka ozi ọma gaa n'iru ya mere agbụ m pụtara ìhè n'ime kraịst na pretorium dum ya na n'ebe ndị niile fọdụrụ nọ o ka ndị ka n'ọnụ ọgụgụ n'etiti ụmụnna n'ime onye nwe anyị webiga anyị ike oke ikwu okwu Chineke na-atụghị egwu ebe ha tụkwasịworo obi site n'agbụ m ọ bụ ezie na ụfọdụ na-ekwusa Kraịst anyị ọbụna n'ihi ekworo na esemokwu ma ụfọdụ na-ekwusakwa ya n'ihi na ọ dị ha ezi mma ndị a na-eme ya site n'ịhụnanya ebe ha matara na edoro m ka m wee gọpụ ozi ọma ma ndị ahụ na-ekwusa kraịst anyị site n'ịkpa iche iche ọ bụghị na ịdị ọcha n'obi ebe ha na-eche na ha ga-eweliri m mkpagbu na-agbụ m gịnịkwa ọ bụ naanị na n'ụzọ ọbụla ma ọ bụ n'aghụghọ ma ọ bụ n'eziokwu a na-ekwusa kraịst n'ime nke a ka m na-aṅụrịkwa ọṅụ ee m ga-aṅụrịkwa ọṅụ n'ime ya n'ihi na amatara m na nke a ga-eme ka m nwee nzọpụta site na arịrịọ unu na nnyezu nke mmụọ nke Jizọs Kraịst dịka olileanya siri ike na ntụkwasị obi nke m si dị na n'ihe ọbụla ọ dịghị ihere ga-eme m kama na a ga-emekwa ka Kraịst dị ukwuu na-arụ m ugbu a otu ọ dị mgbe niile ma ọ bụ site na ndụ ma ọ bụ site n'ọnwụ n'ime nkwuwa okwu niile n'ihi na n'ebe m nọ ịdị ndụ bụ Kraịst ịnwụ anwụ bụkwa uru ma ọ bụrụ na ịdị ndụ na anụ arụ bụ oke m nke a bụ mkpụrụ nke ọlụ m ihe m ga-arọpụtakwa amaghị m ma anọ m n'ebe dị mkpa n'etiti ihe abụọ ndị a ebe agụụ na ịnọ n'ebe kraịst nọ na-agụ m n'ihi na ọ kachasị mma nke ukwuu ma ịnọgide n'anụ arụ dịkarịrị mkpa n'ihi unu ebe kwara, obi m n'ihe a amatara m na m ga-anọgide nọgidekwa n'etiti unu niile ime ka unu gaa n'iru ṅụkwa ọṅụ nke okwukwe ka ịnya isi unu wee babiga oke n'ime kraịst jizọs na arụ m site na ọbịbịa m ga-abịakwute unu ọzọ naanị na-ebi n'obi dịka ndị ala eluigwe n'ụzọ kwesịrị ozi ọma nke kraịst ka ọ ga-abụ ma m bịa hụ unu ma ọ bụ na anọghị m ka m wee nụ ihe banyere ọnọdụ unu na unu na-eguzosi ike n'otu mmụọ nsọ na-ewerekwa otu mkpụrụ obi lụkọrọ okwukwe nke ozi ahụ ọgụ si ike ghara ikwe ka ndị na-emegide unu mee ka unu tụọ ụjọ n'ihe ọbụla ebe nke ahụ bụ ihe na-eme ka ịla n'iyi pụtara ha ihe ma ọ na-eme ka nzọpụta unu pụta ìhè nke a sitekwara na Chineke n'ihi na unu ka e nyeworo ya na amara n'ihi Kraịst ọ bụghị naanị ikwere na ya kama ịhụkwa ahụhụ n'ihi ya ebe unu were otu mgbe ahụ nke unu hụrụ n'arụ m ugbu a ka unu na-anụkwa na ọ dị m